asalachi aha m bụ ụkọchukwu ostin Okigbo anyị na-ewetara nụ ịkọrọ okwu a na-akpọ ụmụ Igbo gbazuru ụwa niile ọkacha ndị nọ n'obodo anyị bụ na Naịjirịa onye ọbụla teta n'ụra ga-enụ ntị taa isiokwu anyị ga-awụ ihe gbasara nchekwa obodo kedu ka o si dịrị anyị kedu ihe anyị na-eme banyere ihe a na-ekwu okwu ya ihe a na-ada na Naịjirịa mpaghara dị iche iche obodo Naịjirịa na-agba mbọ ileba anya ihe ha ga-eme ka ha chekwa onwe ha chekwa akụnụba ha chekwa ndị ezinụlọ ha gịnị ka ndị anyị na-eme na ọdịda anyanwụ Naijiria ndị mụ na ha nọ n'isi n'oche taa bụ maazị Odeluga biko maazị Odeluga kelee ụmụnna Igbo mma mmanụ. onye ọzọ bụ maazị Ejike Ọbasi ndị be anyị nọ. onye ọzọ bụ maazị Oke ndị be da. ndị a bụ ndị mụ na ha ga-anọ maazị Ejike Ọbasi Odeluga na Oke Ụkachukwu n'ihe anyị chọrọ ileba anya ya taa ka a na-ekwu nchekwa obodo ndị be anyị ihe kpatara ndị si n'akụkụ ala Yoruba jiri bido ihe a na-akpọ Amotekwu ihe kpatara ndị okenye ọgbakọ okenye ndị ugwu Naijiria jiri nwee ọgbakọ ihe kpatara ndị na-achị obodo ise dị n'ọwụwa anyanwụ bụ obodo ndị ke ndị Igbo dị n'ọwụwa anyanwụ Naijiria jiri gbakọọ ihe kpatara okwu banyere nchekwa obodo o ji bụrụ isiokwu n'ọgbakọ ndị omeiwu obodo anyị na naijiria bụ taa bụ na eleele anya hụ na gọọmenti etiti elebagaghị anya emebeghị ihe a kwesịrị ime banyere nchekwa obodo ichekwa ndụ ndị mmadụ na akụnụba ndị mmadụ ka a ka nọ n'elu ya a na-ekwu okwu ihe gbasara ihe ọzọ metụtakwara nchekwa obodo nke bidoro n'obodo ndị China ka a na-akpọ coronavirus nke mba ụwa niile na-ahụ maka ahụike World Health Organization lebara anya ma kpọọ ya ihe metụtara ahụike metụtara ụwa obodo ndị ọbụla a na-elebara anya na-ajụ onwe ha olee ihe ha ga-eme na-agba mbọ na-agbakeri ala achọ ihe ha ga-eme ọ bụ eziokwu na a na na-anụ na mkpọtụ kepụkepụ ihe Naijiria na onwe ha na-ekwu na ha ga-eme mana ọ nwebeghị nke doro anyị anya anyị webata isiokwu a n'ihe anyị chọrọ ikwu taa banyere nchekwa obodo bụrụ n'uche na gọọmenti etiti anyị nwere ugbu a gọọmenti na-enweghị ihe ha ji kpọrọ ihe ọ bụrụ na ọrịa dị ike dịka o si ada na adajisia na China na obodo ndị gbara ha gburugburu taa ya dabata Naijiria dịka ibola jiri dabata n'afọ ole ma ole gara aga anyị ga-enwe ike mara ihe anyị ga-eme olee ihe anyị ga-eme ma ọ bụrụ na gọọmenti etiti emeteghị ya ma ihe a daa nke amakpa esi eme ya n'ala Igbo anyị ọ bụ ihe ndị a bụ ihe ndị anyị chọrọ ịtụle na nke mbụ achọrọ m ka anyị were godo ihe gbasara ogbugbu na nkwafu ndụ na ọbara na-aga n'ihu n'obodo anyị Naijiria nke kpalitere mpaghara ọbụla jiri sị ka ha weta webata ọnọdụ ga-enyere onwe ha aka maka nchekwa ndụ na akụnụba ndị mmadụ aga m asị ka m n'isi mbido ka anyị godi uh, otu onye n'ime anyị tinyegodi ya ọnụ gịnị bụrụ ihe a na-ekwu nchekwa obodo kedu ka o si bụrụ ihe na-akpa anyị n'obodo anyị na Naijiria ọkacha n'ala Igbo anyị maazị Ejike um, E, e, ịma obodo na-enweghị e, obodo ndị biye na-enweghị ike ibili gaa lata ụjọ atụghị ha elekwena ụdị obodo dị ha ahụ hmm? o eziokwu na ihe ike na-eme na Naijiria obido taa mana ile anya n'afọ agụmasị eh, afọ mebi ọgụ afọ ụdị ọgba aghara na-enwezi awụzighị nke ị ga-asị ọ onye oshi ọ ndị e, e, oji abalị aga ehe nke awụzi ndị mmadụ na-akwado akwado jikere fọm e, pụta n'igwe e na-egbuzi anaghị asị ka egbuo otu onye ka egbuo mmadụ abụọ nọ egburu na-aga a na-ajụzinụ obodo a na-egbu mmadụ ụdị a a na-alụ agha a na-alụ agha n'obodo a onye onye obodo ọbụla kpụrụ onwe ha obodo na-enwenu ndị a na-akwụ ụgwọ ka ha na-echekwa ndị bi ebe ahụ ịhụlanụ na obodo anyị bụ Naijiria enweghịzi ihe dị otu ahụ ị na-aga ebe ọbụla ị na-aga ichi obi gị n'aka tụmadụ ndị nọ n'ugwu n'ebe ọka njọ n'oge gọọmenti ndị ọzọ gara aga eji m aka ị ga-ahụ na a na-agba mbọ ka a mara ihe emerie enwere ike e, e, alụta ahụ ọgụ otu e, obi dị anyị ka a ga-eji lụta ya kama kemgbe nna anyị ukwu Buhari batara adị ka emeghe n'ụzọ si onye gburu onye gburu enwezinu na-egbu anaghị ajụzide asị nọ nke ka njọ anaghị ajụzi onye egbu kemgbe egbuwere ele onye enwudere na-esi gị lekwa otu onye na-egbu n'igwe na nsogbu dị. n'ajụjụ ahụ ị jụrụ si onweghị onye jidere n'oge n'abalị mkpụrụ ụbọchị ole ma ole gara aga hmm. o nwere ihe pụtara na news ndị chanel a sị na ejidere ihe ruru narị mmadụ anọ mana narị mmadụ anọ ahụ ejidere ụdị ndị nke ejidere jide a na-ekwu na ụfọdụ agbafuokwala nwee onye ma ebe ha nọ ndị awu ndị ji igwe na-achị dịka ugurube na-eje n'ọwụwa anyanwụ naijiria ha jicha ihe ihe eji eme ogbu n'igwe ma ihe eji egbu mmadụ a sị na ndị a ndị Boko Haram ejidere egosiri ha na TV channels ụwa niile hụrụ ya n'elu ya ọtụtụ ndị Boko Haram ejiderela ka a na-akpọhapụ n'izu gara aga akpọhapụrụ ihe ka narị e, asatọ na isii na iri isii ụfọdụ ndị mhm. akpọhapụrụ etinye ha ka ha bịa soro n'ụsụ ndị agha Naịjirịa mhm. mana ndị a ndị a na-akpọga ka ha kwabata na mpaghara ọwụwa anyanwụ Naijiria mm-hmm. nke n'oge na-agaghị aga mkpụrụ abalị ole ma ole gara aga ọzọkwa mere ndị nke ejidere ebutere ihe eji emee ihe a na-akpọ dron akwanyechara ngwa agha dron nwere ike ịgba mgbọ mm-hmm. ejide e onye a na airport Port Harcourt jide ha n'oge na-adịghị anya enweta ozi si na asị hapụ ha n'ihi na onye a bụ ihe a onye dinyere ya ọrụ bụ gọvanọ el nke Kaduna steeti atọhapụ ya ruo ogbo nwebụ hmm. onye kwuru okwu ya ya bụ na eziokwu eziokwu na ọ bụghịzi na ndị mmadụ na-agbakọtasị ka ha jee bido gbuwa n'ihe ndị ọzọ na-ekwu Ty Danjuma ma ndị ọzọ ma ndị mara ihe gbasara nchekwa obodo na-ekwu na aka gọọmenti etiti so n'ihe ya na-emenụ mana ihe gọọmenti etiti ọ dị ka ihe gọọmenti etiti anyị na-eme bụ onye bara n'ime ọhịa gbuo ogbucha ọpụta n'ụzọ jụọ so onye na-egbu onye gburu mhm. ife ikwu dịka ifie maka na awa ada agba ọsọ um, asọ n'efu na efifie ọkwa ya mm-hmm. um, ịma nke afọ melụ n'Imo steeti egosi na chanel ụdị ebe afọ ka ndị Igbo kwesịrị iji wee jụ nnukwu ajụjụ maka ọ bụrụ ịnọkọta asị akpọpụta ndị mmadụ asị o oh, na onwe ndị ejide kamgbe afọ onwego gọvanọ Imo steeti ọpụtago brife ndị Igbo na-asịba n'ezi ife anyị chọpụtara n'ife niile a meenụ ndị bụ ilfa moto ebe fa na-eje ebe afụfa na-eje onwego onye jele ebe afụ wee malụ ụdị ebe dị ife afụ malụ ma onwe onye ji nụwa ebe fa ga-anọ ebee ka fa si kedu ife bụ ebumnobi maka oge ụfọdụ ịma ya na-apụta eme o na onwe ndị wee jide na onwe ndị wee jide egosisi efu etu anụnwa onye ọbụla edo na fanwe ejebego ịrụ ọrụ dị ejiri e nwa egbelegbele rakwuo onye ọbụla ife na-ebe a na-ebe so na ibe ka mkpa bụ igbo ise anya na nwee ebe a na-ekwu gboo na-asị na agwọ nọ gịnị na akịrịka anụkwa aja ọsọ agba ya ji egbe oge elugo mgbe igbo ga-eji nwayọọ maka onye chere ndụ ya nche onwere onye ga-echele ya nche ada ekwuzi ma ma nsogbu ọ dị nsogbu dị kedu ụdị etu anyị ga-esi wee chekwa onwe anyị maka na ndị nọ na gọọmenti nke nọ n'etiti egosigo na fabụ oduchiegbu and ọ bụrụkwa na onye kwuo ya asị na ọ na-ekwuka ma ike na ọ na-achọ iweta nsogbu masị ije gbuo ọbụrụ tata ka ya bụ ife bere 1945 mgbe ndị Britain nọ ya egburu ndị Igbo ọ nwere onye pụta anụ nke mekwalụ 54 nsogbu ofu onye nọ nga asị o nekwa ndị mere ife ama ndị emerọ ọ bụzi nke 66 ọ bụ ndị amị ndị ugwu bụ ndị bue n'isi isi gọwanụ mgbe ọ bụ gọvanọ mgbe ọ bụ onye isi obodo ịtụ a osi o si tọgbọrọ e, e na-eghe igbo na-egbu igbo ka um, egbukpọ so ọ bụrụli mgbe nchekwa anyị ma ọ bụ enyemaka anyị ga-esi n'aka ndị ndị mba ife n'obi ọ dị ya na ife a ndị ụmụnne anyị ndị nọ na ofesi ọdịda anyanwụ mee ọjọ mmadụ kwesịrị ime maka elote mgbo mgbe a na-akwado um, ọgụ ọgụ eh, naijiria na biafra mgbe ọ na akpọrụ nna m teta ụla ụmụ ikorobịa niile na ọnịcha onye ọbụla eburu ndabụba ya kụọ na n'ubu kee mgbọ n'ukwu asị na a na-eje ka anyị e jee ka obodo si kwụrụ ọka igbo si echegbu onwe ha na-abụ na etiilu na ndị briten bịakwa wee kụjie isi egbe n'ala igbo na ebe 1929 so ọ bụrụ ọta ka ha chọbara ka igbo gbara aka ya bụ agbazi aka na-egbu aka na-egbu ọkụkọ so ọ bụrụ nkịta bụ mgbe mmadụ a ga-atụle ọfụma ma ndị gaa na-etinye anya na saa anya mmiri wee na-enene malụ mgbe nya ndị intelijensị ndị gọvanọ e wepụta ego sekuriti ba etinye ya wee lụọ ọrụ ọ nke iji wee na-agba wantịlọ ọgwụ ka ọ ra n'ọnụ <laughs> nke <laughs> ọzọ abịa leba ya anya dịka ọ dị ka a ga-asị na anyị nọ na nkwekọrịta na na gọọmenti etiti bụ sochiegbu na n'ihe a na-ekwu okwu ya na-asịzi isiokwu abụrụzie ndị ọchịchị ọwụwa anyanwụ anyị anụna na ha nwere ọgbakọ na nso nso a ileba ihe anya mana ọ dị m ka ihe ebe ha bịanyere aka ka nọkwa na ha jiri gọọmenti etiti hibe isi site n'ikwu okwu polisi na forest guard ihe ndị agbụcha ọnọdụ ndị gọọmenti etiti kwadoro ji ka ha na-ahazi na-akwụkwa na-ewetakwa ego eji arụ ọrụ ya maazị oke na-ajụ si ọ bụrụ na ihe a ọ bụrụ na gọọmenti etiti sochie mere na ndị ụmụnna anyị ndị ofesi ọdịda anyanwụ jiri si ka ha ji aka ha na maka ihe a dịka ga-asị ọkwọ m n'azụ ụkwụ m na-eru ala si aha m ka m ji ụkwụ m garama ihe a ndị ọchịchị mpaghara ọwụwa anyanwụ ala Igbo ọwụwa anyanwụ Naijiria chere ime sị ka ka were isi hibe na gọọmenti etiti anyị ma na ha bụ Sochiegbu ihe o kwesịrị ekwesị o kwesịrị ekwesị mana tupu ntinye ọnụ na nke a mma ala ka ịrụtụ aka n'ihe onukwu eso nkwelu na gọọmenti etiti anyị nwelụ kịta ha solu ndị mmụọ gboo ha solu ndị mmadụ jee akwa eji ekwu etu ahụ na emeghasị na ah, gọọmenti etiti jikwa wee mee condolence visit ọ bụrụ taa ka o bido mmasị na ọsọsọ Buhari bụ onye mere ya ahụ m na echetara m mgbe anyị na onye nke nọbịa mbụ nọ na Abuja na 2016 mụ na ndị be m jere ụlọ a na-akọ akụkọ nwaanyị na Abuja onye etu esi debe ya wụnọ Kristian nke ọgwụ na-azụ afịa hmm. ndị Muslim extremist gbuo ya bepụ ya isi ọbụrụ bụrụ o doro anya buru ya mee njegharị ilo emechaa si na onwere ndị ejide ebee ka ha nọ ka ezi ife melụ ka e ka esi ịkpata ya mana ihe njiwe si ka e bido ebe a bụ na oge ụfọdụ ọ na-adị mma atụpụta nkịta akpịrịkpa na-arụ egosi ya ka ọ ghara icheta na na-atụ ya mbụ and ife ụfọdụ na-adị mma igosi mmadụ chetakwara ya ọdụ na ọmụ ife ife njekwu bụ na ndị be anyị na-eche mgbe jizọs si n'elu gbadata na anyị na-ekpe ekpere ee ikpe ekpere dị mma dịkwa mkpa mana o nwere mgbe ndị ndị anyị na adị edede anya ndị ụzọ ọwụwa anyanwụ ọzọ mgbe ha na-eji ịlụ wọọlụ ha a sị na onye jekwa ịlụ ijide ngwa ọlụ gị ijide mma gị bikos na ọ bụrụ na ị chere onwe gị nche ife ọwụ dakpo gị ọ mberede ka eji ama dike mana onye nwụ mberede nyere dike sọ ọ bụrụ na anyị gbala aka na-azụ anị a kwa ụbọchị ofu osisi ahụ na-alụ anyị n'anya kwa ụbọchị ekwuo sekuriti vootu ndị gọvanọ ewere one na one dị ha mma nye gọọmenti etiti na-arụ ọnụ polisi goolu ha moto ọfụ goolu ha yunifọm ọfụ bunye ha egbe kedu ife ha ji eme ha ji ekwuchikwa ilobe ụnụ na-anakọ ndị bụ ụnụ ego o nwere ụbọchị a sị na-akpọlụ ndị uwe ojii ma ọ bụ ka akụzie ndị amị bidebere nso na ndị herdsmen a etu esi akpọ ha ma ọ bụ na ndị boko haram etu esi akpọ ha na-enye nsogbu asị na ha pụtara akụkọ niile anyị na-anụ bụ na ọ na-abụ emesia ite mbụ ndị na-egbu mmadụ na die ndị uwe ojii afụlụfụ ifife ififi ha landia ha akpọkọrọ ụmụ okorobịa n'ebe ahụ kpọchie ha si na ha eme retaliation ma ọ bụ eje e nke akọlụ eje na Abakaliki ndị ebe a na-eme egbe chakapọ eji eje nta emechie ya ọ bụzie maka gịnị mana ndị bịa mee ife ọjọọ ejidebere ofu onye bụrụ ụbọchị asị anyị ndị a na-asị anyị na-ejide ma na onwere investigeshọn a na-eme bụrụ onye nyere anyị ripọt ndị ejidere e ejide atọhapụkwa ha atọhapụkwa ha ya akụkọ ejigasị eji gba nwa nnụnụ nne ya felu ọ bụ na etu a ka ọ dị wee dịwe wee rue agụgodi ndị from 50 something ndị dịka mụ ya asị na o nwere ike nke ha wuru akụkọ mgbe ochie na bịara ya mgbe ahụ amụ m anya akpọ m ụmụ m na 2016 nụ nke a nke mekwala bụ fọm mgbe ahụ nke eji wee nụ ọgụ ife niile ọ ife ndị a ọ na-adị mma anọkọtakwa n'anya n'azụ maka ụdị ife ahụ melụ bido mebe ọ Jizọs gwalụ ndị na-esi esi ya na ụnụ na-asị na ụnụ amaghị mana ụnụ na-ama unu n'anya na-enye na ka mmiri na-elu ma na mmiri na-elu ụnafụ ka ikuku na-efe osi oke na oge iji ife iwu ife ubi erugo onye amara akpụ ogene na-ekpo anyị n'ọdụ ọ bụrụ na nne anya fụ ihe na-eme kịta o gosiri na ife ahụ merụ mbụ emewekwa ọzọ," mana ọ bụzikwa na anyị si na anyị ga-anọ na-ekpe ekpere na-ebu ọnụ na-eche ka Jizọs si n'elu gbada ngwanụ nọdụnụ n'ụlọ uwe osisi mgbe ife egbuteziri arapụwa mana ọ bụrụ na anyị mara ife anyị enekwa ịgba ya n'ọdụ fụ ndị anyị na ha nọ n'akụkụ na ha eji n'aka ha tụne ya fụ ka ọ dị malụ na nwere onye na-abịa inyere ha aka jiri nwayọọ chịkọta onwe ha ndị gọvanọ anyị sikwazie ka ọ dị na mbụ ka ọ ga-adị ugbu a wee dịwa wee ruo mgbe ebighị esoro ha kwụ na nke ahụ Maazị Ejike ọ dị ka o nwere ihe chọrọ iti chọrọ achọrọ <laughs> ka m bidogodu a na-akpọ ndị gọvanọ anyị ndị gọvanọ ọ na-ahụla ihe mere n'Imo o menyere mmadụ niile n'ihu onye na-achọ Imo ọ ndị Imo tinyere ya elee otu isi chee na ọ ga-anọkọta mee ihe megide eh, gọọmenti etiti ọya ka o ji dị mkpa ọya ka o ji dị mkpa maka ihe na-ewute m ihe na-ewute m karịcha bụ emeghala arụkwa enyi m nwoke odelugayaz ahapụ akpụkpọ kọwa akpụ nsogbu anyị ile anya ihe a na-ekwu kịta omeana otu obodo mee kpọọ ya otu obodo n'ala Igbo ebilie sị ike ihe agwụla anyị ka anyị chọọ ndị nche ọ gọvanọ unu ga-aga kpọrọ ndị uwe ojii ga tisa ihe niile unu chọrọ ime ebe ahụ ndị niile ozu niile egbutere na Ezu riva bụ ụmụ okorobịa ndị Igbo ele mgbe ihe a wusara ele ihe pụtara ya ihe m ji na-ekwu ihe a na ọ na-ewute m na a ga-apụta e na-ekwu okwu elekshọn n'ọnọdụ anyị nọ na taa aka na-ekwu okwu onye ga-eri ego onye na-agaghị eri ego ebe e ga-eji rijuo afọ ahapụ nnọọ ndị na-enweghị aka ọrụ ha wụrụ ndị na-eji anyị ụzọ maka na ebe esi ebido emeju obodo bụ na ndị isi ọ mmadụ ga-edu Igbo dupụta Igbo mgbe a lụrụ agha Biafra ndị dịka ọkpara ha dị ndụ ndị dịka eh, ọtụtụ ndị Igbo wu mmadụ dị ndụ ha dụrụ ọdụ ile ka esi e, rụọ ọrụ na Biafra gọọmenti Biafra ndị wepụtara obi ha na Igbo ga-adị gwa m ụdị ndị ji m ụdị ndị ahụ taa lee steeti niile anyị nwere <clears throat> bido e, na-ekwuye mee na-ekwuye na-ekwuchi ike Abia na Imo ka njọ Imo na Abia the worst elee ụdị Chineke bụrụ anyị ọnụ bụ na agaghị achọta mmadụ ga-ele ihe ndị a niile enwudere akwa e, n'Imo ka enwudere ha omeaṅa echi n'abịa steeti na akwa express amarala m mgbe enwere e, e, e, nsogbu eme ppp ndị awụsa ụnụ na ha bi ha gbara gbala ami barak mm-hmm. chekwa onwe ha ndị igbo ọsọsụ eledebonugbaga elee ewu na ya agaghị achọ ihe anyị ga-eme chekwata onwe anyị gburu aka Eh, ọ dị ka otu ịrịtọrọ aka maazị Jikọba si na tupu alụwa agha ọgụ Naijiria na Biafra ihe mm-hmm. otu ndị Igbo si emereba ihe anya ọ na-ara abụ na anaghị echebu ma ọbụladị dị oge ahụ ndị nwere isi nọ n'ọchịchị ndị dị ka Kanu Ibiam ha na MY mm-hmm. Ọkpara ha mm-hmm. anaghị adị eche ka ha bụrụ ndị ga-eweta atụmatụ kama atụmatụ ha nwa na-eweta ha na-epu ụzọ gee ntị n'ihe Igbo na-ekwu ihe Igbo na-ekwukwanụ na-esite n'ọgbakọrọ obodo ọbụla mm-hmm. ihe a na-akpọ town union ma ọ village ndị mmadụ gbakọta tụọ atụmatụ ezipụ ozi ejewa na gọọmenti Isten naijiria si ha ihe a ka anyị chere atụ atụmatụ n'Umuguma atụọ ya n'Owere atụọ ya na eh, Achịna atụọ ya na Abatete atụọ ndị okenye ndị vileji kansụls ha gbakọta ụcha atụmatụ a agaa na distrikti ihe anyị kpara ha na-eme mgbe ahụ bụ na ọwụghị ha nwa na-echepụta kama ha na-ege ntị ihe ndị mmadụ na-eme were ya ji wepụta atụmatụ a ga-eji rụọ ọrụ n'ala mana ọ dị m ka ihe anyị na-arịa anyị taa bụ na anyị na-eche ka ndị na-achị achị ụdị ka otu e kwuru ma ndị nwa nwa na-achị achị abụrụ dị ndị anyị jiri aka anyị họpụta maazị odeluga amam nwere ike ịmanụ okwu dịka ifie maka ka ị na-akọwa bụ ife ife gbaa n'uche bụ kedu ndị fa na ndị gọvanọ anyị gbara izu maka na ejesia n'izu ndị gọvanọ pụtazi afa echoo izu mhm. fana echozi izu fa asị ndị naijiria na-ekwe ife igbo chọ asịba nwoke ka efe n'ụlọ na ọ nwere ife ọzọ na fa bụ ndị ozi ndị na-eje ozi na ebe ndị be anyị chọ. mana fanwa bịazi na-emezi ka awụsa. maka ndị fulani ịma etufasi achị onwe fa bụ ofu onye isi kwura ndị ọzọ eso kanama mana igbo adịrọ n'ọfụ so na fanwa na onwe fa dịka ndị bụ ndị isi nche obodo ọfanwa bụ ndị anyị kwesịrị ịdị na-ajụ ajụjụ na-asịba kedu ebe unu nọ ewu wee mụọ n'ọgbụlị maka ibe anọzi kịta bụ anyị nwa na ya ma ewu amụgo n'ọgbụlị anyị na-enene ya mana ka kezi ka a esikwa nwaanyị ukwu wa anya ọbụla ga-echi ya etufasi wee fụọ ọnọdụ fa ana etufasi achị ọ ga-agbanwe maka na ọgirigiri bụ ekwu eze maka na mgbe iji eri gie vootu were ofu ụkwụ kwụrụ ma na igoli ego n'aka ndị nọ n'Abuja ịgbozie ya bụ fasin nwoke jikwa nwayọọ na ịmaka isi ji ebe afọ ịdụnazịa ịmana ọbịa na-ese okwu ee eh, mana mgbe ọ bụrụ na fama na igbo kwụkwa n'azụ ya na fama igbo nọ n'igbo o nwere egwu ga na-atụ o nwere nzukọ fajee n'Enugwu anụ m atụ m ife ekwu mgbe apụta na polisi kwee ya na ha na polisi ga-alụkọ gwa m ife polisi n'ugoli igbo kedu ofu ọ bụrụ na ndị igbuli igbo like dịka maazị Obasi kwuru mgbe ife ezuru ibe melụ onwekwa ife agwala igbo gbasara ụmụaka igbo aka egbu tụnye na mmiri polisi kedu ife ọha ma ọ dị polisi mere ndị saa gọvanọ obi bụ onye nọ na anambra mgbe afọ ọ kọwalụ ndị anambra ife melụ mgbe afọ onwere onye ọkọ ife niile apịtọkọ gbue na aba ndị ipob ma ndị egbu na ụmụahịa ha ga-agwa anyị ife melụnụ ịghọtago ee maka gị na mmadụ ga-adị e, n'alụ a ga-akpọwo mmadụ maka ibe ọ dị ka ya bụ na anyị na vajebefụ nta ọ ga-afasi n'ọkwụ anyị dịka ọkwụ anụ maka na ọ daa agha na anyị nwebụ ndị isi ike anyị daa nne anyị ọma ụdị ime na ọ ka mma na igbo nọlaanị wee chepụta ifefe ga-eme kwado maka ada ama ama ọ bụrụgodu nke na ndị sekuriti nke a na-ekwu asa anya marụ ife achọ ime marụ na anyị nwere onwe anyị ga-enwe ike imenwu ife dị na ya ọ bụrụkwa nke ụdị nke gọvanọ Enugu na ndị sekuriti gbara izu gbasa izu asịba na ife na-abịa na ọnwa ife na-achọ ime oluzie mgbe ife a mebe nwoke akpọzianụ ndị ya na ya nọ n'izu onye ọbụla sarịa aka si na anyị akpa Abuja maka na ọ bara uru anyị nwewere onwe anyị anyị etinye onwe anyị n'okpuru ndị na-achọrọ anyị ndụ ọka mma na ọnwa ebe a na-eme ka anyị zipụkwafu mmadụ jee na um, ọdịda anyanwụ ụmụnne anyị n'ebe a mmanụ ifufe na-akwado wee ma ka anyị esi wee sikwa nke anyị ọgwụgwụ ife ka ọ ra n'ọnụ ọ dị ka otu esi ihe itinye n'okwu a ka maazị odeluga na-ekwu maka ezuriba ọ dị ka ọsọ na-ezughị maka ife ọmelụ anyị ma nke mee n'ọpa iweka asị anyị nọ ndị ipob bidoro tụba ha iche maọbụ na ha bidoro gbara ha egbe mana ife aka na-akọ bụ na ndị a na-akpọ ndị ụmụ okorobịa ndị egburu ma ndị afụbeghị anya a sị nọ IPOB ọkwa ndị joint task force polisi bụ ndị ya ha mekọrọ afụbeghị ha ruo tata o nwere onye kọwara ife mere ha ma sị rapụ nke ahụ kwuo nke mere na mbido ara na Oraifite oh. onye wụlọ ya ndị IPOB a sị na na-achọ achọ nakọtasị na ụnụ ya agbawa n'ọkụ mana ọ bụrụ ebe ahụ ka ọ ụmụazị obodo a nọkọtakwasị sikwazie na ha jikwa wee gbaa ndị ọkụ wee bido gbawakwa ha egbe ụfọdụ afụbeghị ha maka eburu ozu ha Ah, kedu ife gosiri na polisi ahụ chọrọ anyị ndụ ọ ndị a ọ dị ka e iwere azụ nye oke si adebe ọ ndị a bụ ndị a ga-asị o oh, yes ife anyị na ụnụ bụ eziokwu dịka maazị odelubia kwugolu ọ bụ na nke a tụrụ anyị n'anya si na egodo anyị ife merụ n'Enugwu ọlụtụrụ aka ndị ọwụrọ sọsọ polisi ma 82 divishọn dị ebe a ha ncha kpara ụka mgbe oluzi na omume asị akpọrọ Abuja ọ etu a ka anyị na ha ga-esi eme ọ bụgodị na ụnụ na ha kwekọrịta nwee ife udu a ga eme ihe ha moto igonye ha egbe inye ha mgbọ n'isi unu ka ọ na-ada enwe iko dị izi ịnata ike owu nsogbu ọ bara uru anyị wee were aka na-etinye n'ife ama enyela anyị aka kedu ife anyị ga-eji wee je kpalụ nkụ ahụhụ ahụ kpọrọ ma nke na-ata kpọrọ ma akpị kpụbata na anyị ọ ka mma na anyị lere anya fụ ife ndị agbata obi maka ndị agbata obi anyị fụrụ ife ahụ ha ma asọrọ ka eje eje gwawa polisi ma ọ ka agwawa gọọmenti ebe ndị ndị anyị na ha na-akpakọ na-asị na oge ụfọdụ nọ na-adị mma ịyọwa mgbaghalụ karịa ịyọ oge ụfọdụ ọdụ dị isi gbaghalụ m n'omena, omeela ije ijesi onye ahụ doo ka m mee ya etu a aghọtarọ m na ndị gọvanọ bi jegodi nọdụ ana si ka ha gwa ndị a ka ha gwa ha plan ha niile ka ọ ha ha n'oge oge ụfọdụ ọ dị mma ụnụ dịka anyị si ekwu ọredi anyị nọdụ ana n'ime be anyị anyị apịkọnye ife anyị chọrọ anyị agba izu ka o si wụrụ omenala anyị mara ife anyị ga-ekwu mara ife ndị a na-anọchite anya ha chọrọ nke emee apụzie merie onye na-anya ọsị o oh, ọ dịkwa ka ife aga ndị a na-eme ọ dịrọ mma anyị lụọ eburu ụzọ rapụ ndị anyị si na anyị na-anọchite anya ha jekwuru ndị na-emegbu anyị si ha na-ekwe ife anyị na-eche ekele nkwa mara ife anyị na-eme mara etu ha ga-esi wee pinyụọ ya sizi anyị ngwa na ịga anyị ọka onye ya mana ife ọ gosiri ewu ife anyị kwuru na onye yọtara akwa ayọta aha agba ka o si ya maka ime dọka anya bụ akwa nsogbu adịrị gị ọ bụrụ na ndị na-enye gị ego maọbụ ndị na-akwado gị maọbụ ndị tinye gị n'ike awụrọ ndị si niile na-anọchite anya ha onweghị onye ya arapụ arapụ enyetewe ogige ihe anyị na akpụ m anya n'ihe ndị a bụ na ịbụ na aka a na-akwu okwu ya anyị anaghị ebu n'uche na ihe a na-akpọ m ya ala abụrụkwanụ naanị ndị ọrụ ha bụ ihe ha ji hiri hibe abụrụkwanụ dịka ndị na-achị nnama na ndị abụkwanụ ehiwekwaranụ ha as a security traditional security outfit ndị nke ọzọ a na-akpọ the gịnị polisi the sharia polisi anyị nwere na ọ chọkwara ndị niile enweghị nke hmm. ọbụla ehiwere epụrụ ụzọ gaa rịọ ndị polisi dị na militrị na hmm. gọọmenti etiti ya nyere na anyị aka ka ihiwe ihe ndị ahụ ka ndị mmadụ jiri aka ha hiwe ya na ihe m na-aghọta ọgbakọ ihe anyị kwesịrị ihe na-adapụta ihe anyị na-akọwa ugbu a bụ na usoro a ndị gọvanọ ọwụwa anyanwụ Naijiria soro enweghị maka na ihe ha mere wụ ịga lee onye onye tụwara nwunye gị ime ịkpọbata ya n'ụlọ gị si ya chekwawara gị ata gị <laughs> gị nwa mazi ihe ọ ga-eme so na ihe anyị kwesịrị ime bụ ịkpọpụta isi mpaghara obodo ọwụwa anyanwụ anyị ndị mmadụ ga-atụle n'uche ndị gọvanọs ekwesịghị iwu ndị ga-ewepụtara anyị atụmatụ kama ha kwesịrị iwu ndị na-agara anyị ozi anyị laghachie anyị agba izu maka ọrọkwana ihe a ka Humphrey Nwosu kwuru jiri mepụta option A4 option A4 yes ọ wepụtara ya n'ọnọdụ ntuli aka ọchịchị mana option A4 bụ ihe oge Humphrey Nwosu wepụtara ya wepụtara ya ihe o wepụtara ya bụ o bu n'isi ọ gbadoro ụkwụ n'usoro nhazi obodo ndị Igbo jiri hiri dịka ndị Republican dịka ndị nwere democratic system of governance tupu uh, anya abịa banye n'ọchịchị oh. onye ọbụla ga-alakpu n'ụlọ ya lakpuo n'ezinụlọ ya si ebe ahụ bido ndọrọ ndọrọ ọchịchị iwerekwa fọmụla ahụ iwerekwa otu nje otu aka ahụ ya ka a na-ekwu okwu ihe gbasara ihe ndị ọzọ na-eme n'obodo ị ga-alakpu n'ụlọ gị si n'ezinụlọ gị awa nkata ya kpara ya pụta n'ezi kpara ya pụta na na ogbe kpara ya pụta n'ime obodo kpara ya pụta na distrikti si ebe ahụ eburu e ozi si ihe a ka anyị chọrọ ndị gọvanọ abụrụzie ndị nje ozi ọ bụrụ ndị na-ewepụtara anyị atụmatụ ndị ji kpọpụtakwara anyị gọọmenti etiti ndị osochie bụ maka ka ihe a na-eme ihe anyị na-ahụ bụ na anyị na dịka e, maazị oke ụkọchukwu siri kwuo ije rịọta akwa esi na na iji ya gbaa egwu ịbịa gbakarịa onye nwe akwa ọ nwere ka ị ga-esi gbawa akwa ahụ gbawa egwu ahụ sị gị enyi ya bịa nyehu m akwa m ike agwụghị ihe anyị otu ndị ọchịchị ịnọ na ọwụwa anyanwụ naijiria si eleba anya n'ihe a ekwesịghị ekwesị maka na ndị ha na-eche ndị ha ha werela ihe gbasara nchekwa ndụ na akụnụba ndị Igbo were ya tinyekwa n'aka ndị ọ na-adị afụ ụfụ n'anya kemgbe ntọala ụwa mhm. na anyị bụ ndị Chukwu gọziri inwe mhm. ọganihu kedu ka ị ga-esi nye ha si ka ha chekwawa anyị echekwala anyị mbụ mhm. ya ihe aka anyị na-elebanye anya mana ọ dị ka maazị ejike ọ dị ka ọ chọrọ ee ihe nweziri n'ụwa ajụjụ eli ha ga-eme so ndị na-ege ntị ọtụtụ ndị na-ege ntị maka ihe m na-ayọ onye ọbụla na-elele ikoro na-ege ntị nkata anyị na-akpa ghọta na anyị anaghị akpa ya ka ọ wụrụ entertainment anyị chọrọ ka e were ihe ka igbo shi ebe a chewe uche ka anyị chepụta ihe ga-ewu nzọpụta anyị n'uche m o ruole mgbe anyị anyị ekwuole ọ doola anya agwọ nọ n'akịrịka ee e, o ruole onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe mm-hmm. niile ndị iro agbaala anyị gburu elee ihe anyị ga-eme echekwa ndụ a so elee atụmatụ anyị nwere ike iwepụta anyị ga-esi anyị mee nke a mee nke a mee nke a ọ ga-adịrị Igbo biko otu ihe na e, m chọrọ ka m kpụnyekọ ọnụ uh, ele anya m ya m chọrọzie ka mm-hmm. ndị ọzọ ụnụ tụnye ya n'ụwa anyị si na anyị nwere town unions town unions anyị n'oge gboo ọ na-abụ ihe dịịrị ha ileba anya ihe gbasara ndụ ọ bụghị naanị tawn union ndị nke nọ na ọwụwa anyanwụ ma ọ dị union ndị nke nọ n'ugwu ndị nke nọ n'ugwu na ndị nke nọ na mpaghara ọdịda anyanwụ tawn union ekwesịghị ka naijiria dị taa ma ọ bụla dị tawn union ndị nke e nwere n'obodo ofe mmiri otu a bụ mba amerịka na britain europe nọ tawn union ekwesịghị ịbụ naanị tawn union ebe eji eme ọgbakọ mgbe a ga-eme mareji na mgbe a ga-egbula mmadụ onye ndị nwụrụ anwụ ma mgbe ma na-eliso osikapa o rubeghị mgbe town union ndị a ebido were ihe ndị a ji nye m atụmatụ ka m kwuo otu ihe maazị odeluga kwuru na na otu ụzọ anyị si eme ha adịghị ọka ndị fulani ndị ọ na-abụ onye isi kwuo onye ọbụla esowe ee ọ ọkwa ka ha si eme maka na ejila m anya m hụrụ o nwere oge m gwara ụnụ mgbe m gara ihe UNESCO m gara m gara njegharị agara m Futajelong anọ m na Bamako si na Bamako anyị were ụgbọala gbaa ihe ruru 900 something si ebe ndị dịgasị anya akankan ma anyị na Futajelong wee ruo na nwee ọgbakọ ebe mụ na ndị Fulani ee ha ndị na-erube isi na ndị isi mana ọ bụrụkwa ndị isi ha na-atụrụ ha ụka kama ihe ha na-eme bụ na ndị ha na-enwe ọgbakọ tụọ atụmatụ chepụta ihe ha chọrọ ime ndị isi ha enyezi iwu otu a ga-esi mee ka ihe ahụ atụmatụ ahụ in other words ọ bụrụ ndị isi ha na-agwa ha ihe ha na-eme kama na ndị isi ha na echere ha ozi dị ka ha siri chepụta echiche mana ihe na-eme na anyị nwa si na-ele ha anya site n'ezi na-eleba anya n'otu ha si eme anyị na-ahụ ya n'ụzọ ọzọ hmm. ọkwa ihe a so egbuo anyị because na ọ na-abụ anyị lechaa ya anyị achọkwa ka anyị mekwa ka ọnọdụ anyị dịka nke aha otu aha anyị siri hụ ya na anyị ga-achọpụta ka onwe otu onye isi ga-agwa anyị ihe anyị ga-eme onye ọbụla esoro ya ọ na onye isi ahụ nwere enweghị ọganihu anyị n'obi ya ndị isi anyị kwesịrị ndị na-agara anyị o ruola mgbe tawn union ndị a anyị nwere ebe niile dị ike bido lebawa anya n'ihe na-eme lebawa anya n'ihe gbasara nchekwa obodo nwema atụmatụ na e ịda e, e, e, ntị mm-hmm. ma ndị nọ n'ezi ma ndị nọ n'ụlọ ma ndị nọ mm-hmm. n'ụzọ ije ma ndị nọ n'ụlọ na-atọ ntị n'ala na-ada ntị na-echepụta ihe a ga-eme ndị nọ n'ụzọ ije asị nwakpa ụkwụ nganga ka okenye n'ụzọ ihe ndị nọ n'ụzọ ije tọọ ntị ha n'ala saa anya mmiri hụ ka ihe si aga na-ezilatara anyị ozi anyị nwabụ ndị na a a na-atọ ntị n'ala saa anya mmiri hụ otu gọọmenti obodo ndị anyị nọ na ha otu ha si eche echiche banyere anyị na-ewele ozi n'ụlọ ndị mmadụ enwe ike na-ada ntị na-ezizi ndị ọchịchị anyị ka ha gara anyị hmm. mba ịkpọrọ ibe ewu na-ata maka na ofu ife nchọka Igbo malụ bụ na anyị na-echekwabu obodo anyị tupu ndị ọcha abịa ọ bụrụ ife ọfụ ife a ga-agba asị na o oh, na-afụtụbụ ụdị ife a ọ ya bụ na Igbo dị mgbe ndị ọcha bịa maka na Igbo na ebe niile Igbo nọ udo dị onwe ndị buru agha bịakwute anyị anyị na-enwe ka anyị si anyị na-abasi so na ọ ife ọfụ na anyị nwere onwe anyị ijizi nwayọọ dịka isi kọwa esi na ụmụnna agbalị izu a gbalị izu a wee gbagoluo enyi mana ndị ewepụtalụ na-ejela anyị na-achị achị ga-aghọta na ọ bụrụ sọfa ma ife niile maka na igbo si nke onye amara ibezie ọkwọtago eh, n'uche bụ akpa onye bụta omee ka o si malụ ma ọ nwere ndị be anyị sokwu malụ ife gbasara ichekwa obodo ụfọdụ n'imefa so anyị wee mee ife eme n'agha ụfọdụ n'imefa sokwu nọrọ na ndị uwe ojii ndị be anyị kịta ụfọdụ alụsịla onye bụ ọrụ na ezumike nka ụdị ndị a ka a ga-akpọlite si fatụbalụ ndị na-ejela anyị ozi ejekwuo ụmụnna anyị ndị nọ na anyanwụ nwa nwoke kpataka n'ife na-akwado maka afọ mfụ na ifufe na-eme fa na-afanyesi ya na iwu obodo fa steeti asembli nke asịgo asị na ebe niile ekwu na akweta patinye iwu dị ya ọ dịgo steeti na-abụ ịghọtago abụrụ ife ga-eko n'elu maka na ndị uwe ojii naijiria si na ha ga-echi unu nche mana apụta ee ọ igbo ga-alụ post eh, polis steshọn fa akwanata eh, wee ọsọ ifefa ma eme bụ etu esi etinye m achọtazie etu e ga-esi wee mee chekpọint chekpọint sọsọ ka wee nakọba anyị ego na ya ma nnọ na mmiri chaba anyị ndị nọ na middle belt anyị echekwafa si maka kedu ka si akwado ndị nọ na ụmụnne anyị ndị ijọ fa na ife na-eme ebe ahụ anyị achụ afa ka ekuru sikwi ama na anyị na eji ije ahụ ọ bụ ọkwọ nke anyị na eji na nzuzo ụfọdụ agha eje na nzuzo ma ụfọdụ ọbụla nwoke o nwere mgbe ọ na-apụta mmadụ asị taa kpuchi ọnụ ama enweghịzi e, ike ịgwa ndị mba taa kpuchi ọnụ etu anyị si na ọ na naijiria kịta o nwere onye mmanụ na igbo ataga afụfụ na naijiria ekwue ndị naijiria na-eme ife megide m ka emenyụọ anyị onye ọbụla mana anyị nwa ka eji wee anyị ka a na-etigbu anyị ka a na-apị ndị ọzọ bụzi ọ metụta na asị Ọ ife akụ na mana anyị nwepụtakwazịa anyị na-agbakwu ndị afụ na-egbu anyị dịka ọka anyị na-aba nọ n'alụ ma kịta ka anyị tụba alụ o nwee mgbe ike na ọnịcha ọ matakpa izu ọnịcha del anyị ma eme ọ bụrụ nke ịba arịa arịa siba ka ebe anyị eme na ụmụ be anyị agba ebe anyị eme a na-ekwukọ ka a na n'ụlọ a na-ekwu ndị Igbo nọ na mba ma nọ n'ugwu ma nọ na legos ebe ọ bụla onye Igbo nọ amalụgo ka ndị amụe ndị nche akụ ekwe onye ọbụla amalife ekwera ọ bụ ka ọ na ife ekwula ekwu emeghị eme ka nkụ <laughs> ife nji ekwurịta ọbụla a na-ekwu ya ọ na-atọ ọ na-ada maka na-alụla ya aka n'ife anyị ma eme mana um, ọ maazị ọbasi na-asị na isi na anyụkọ mmamịrị ọnụ ọgbọ bụ izi ikwu mana abịazie ịnyụkọ nyanwụ mmamịrị ọnụ o nwere ka ya onye ọbụla ya atọ tụrụ akwa e wee nyụọ onye mmamịrị wee mara ka nwoke ha ụfọdụ a na-alụ aka ụfọdụ a na-ezo ezo ọkwa ya ka a na ya ife nji ekwu ugbo na ọ bụrụ na ngụọ obodo m ahụ m onye Nnewi nne anya kaba anyị dị bụ arọ one na one gara aga tupu m rapụ ha pụtawa ụzọ ebe a ama m ndị niile bi m okirikiri ama m ndị niile bi n'agbata obi m anyị ncha na-emekọ kịta ọ ahụ mmadụ na nwanne ya ya na ya bi n'ụlọ imekọ kedu ka m na-esi wee bido n'ụmụnna kpara nkata ma ọ site n'ime ụlọ kpara nkata na ọ bụ na mụ na nwanne m ada emekọ maka anyị akara n'anya bụ ụka ọ ife ọzọ elu ebuolu e gị amụma na nwanne gị na-emewu na ọlụ agha agala gị nọọ nwanne gị ka o si n'aka ibulu ilo tụ nwanne gị ị ga akpanye ya nkata ma ọ bụ isi na ndị na ọ ụka ụnụ maka na ọ ụka ụnụ na-asị gosi n'ime ha pụta ịrapịa kwuru ife ọzọ ma ọ bụ ịrụzie ọrụ oyibo kpatazie ego lụọ nke nnukwu a ga aga n'ogwu onweghị onye na-agwa gị maka iwe eze onye agwana m ime ege ntị ife a na-agwa gị ime gee ntị mara ife ụmụnna na-ekwu emerụ ma were ego fọchisi ha ọnụ ọkwụ ụdị ife ndị a ka anyị ga-ebido n'ebaba anya ji nwayọ chịkọtaba onwe anyị maka ọ bụrụ na emere ya ife a niile anyị na-akọ ga-ada ofofo onwere ebe ọ na-eje onwere ebe a ga-eji azụje ka anyị bido ịkpa nkata ka isi n'ime ụlọ na-akpa ndị gị na ha adị mma ị ga-ebido mewe ka gị ee ọ deje ụka ụnụ mana ofu Chineke o nwere isi ọ chukwu nyere ya nyawa isi ọ bụghị ibido kpawa onye ada emegide gị kwụnyere gị ọ bụrụ na onye ahụ akwụnyere gị ụlọ ahụ dịghịrị ịkwụ ụlọ n'akụkụ bịa ma nke nnukwu ma nke obere ọ na-akwụ ife hmm. a ka anyị ga-ebido mekọta ọnụ ọzọ ọbụla ife nji asị na ndị agbata obi m na mma na amamara na onye ọbụla nwere onye rentị na di ya si anụ igbo ọzọ wee bịa oge eluo na anyị ga-ebido onye igbo ọbụla abụrụ nwanne ebe ọbụla ịfụrụ onwe gị bụ agbata obi ọ bụrụ na ya emerie etu a anyị kọchaa ife a niile ka nkwuo nke dị mkpa bụ na a na-ekwu na ndị Imo na ife suprim kọt na-ewu na-akpọ agbara ojoro ife nna anụ owu o na ndị Imo dee leta ndị Imo mee ngagharị iwe ndị Imo one ndị bụ ndị Imo ọ na ha wụrọ ndị Igbo ị na-eme ngagharị iwe aha na Lagos ị na-eme ngagharị iwe aha na Anambra ị na-eme ngagharị iwe aha na Abuja ị na-eme ngagharị iwe aha ebe onye Igbo ọbụla nọ mana ọ bụrụ na anyị ya ndị Imo ọ dịkwanụ ụbọchị ọ ya adịkwala ndị Anambra ndị Anambra hmm. mana o kwesịrị ka anyị bido kịta mara onye bụ nwanne anyị maa na onye anọchiburu ụzọ gịnị ya na-atụ ofu asụsụ nwanne gị gịnị ya onye abụrụ onye iro gị onye megidere onye iro gị wee enyi gị akwọchazie akpachazie wecha na nna emekwazie aba gụọ na nne mana ntụle eme nke nna aha anyị na-ekwu ofu ụgbọ ọkwụkọrọ n'ọnụ ihe a bụ ihe Shakespeare na-ekwu na secret sweet spirits ihe maazị oke ihe ịrụtụrụ aka bụ na a na-ekwukwa okwu ihe gbasara nchekwa obodo ọ bụrụkwa naanị sọ ihe dịka ya na otu ka esi ekwu ugbu a banyere ndị uwe ojii na ndị agha ụsụ ndị agha na ihe ndị ọzọ maka na ọtụtụ ihe ndị na-eme anyị ugbu a sokwa bụrụkwa ihe na-eme ka nchekwa obodo anyị na ọganihu anyị dịka anọrọ na anyị aka mgba chie n'ala ịrụtụrụ aka ihe gbasara okpukperechi na otu ihe okpukperechi si na-awụrụkwa ihe na-atọkasị anyị nke na ọ na-arazi anyị ahụ ịgba izu maka na anyị ejila nwayọọ nwayọọ na-ekewasị onwe anyị ya wụ ihe otu ihe ahụ ma mmụta nwaafọ anyị Chinua Achebe say has fallen apart the center is no longer at ease mana tins afọ lụchabe apart ahụrụ na anyị mata ihe na-eme anyị ihe anyị ma ugbu a bụ ihe anyị na-eme mana anyị amatachabeghị ihe na-eme anyị ihe ndị ahụ na-eme anyị karịrị akarị uh, ma okpukperechi so bụrụ ihe na-anara anyị aka mgba na-echi n'ala n'ihe gbasara nchekwa obodo ka a ka na-ekwu okwu ya otu ihe siri isiri ọkpụrụkpụ okwu dapụtara n'ihe niile anyị na-ekwu taa bụ na anyị agaghị eche ka ndị ọzọ bịa gwa anyị otu anyị ga-esi chekwa onwe anyị n'ihi na o doona anyị anya na ndị ahụ anyị na-eche ka ha bịa gwa anyị otu anyị ga-echekwa onwe anyị ebughị ọdịmma anyị n'uche ha enweghị mmasị maka ọdịmma anyị na ọganihu anyị ka a ka na-ekwu okwu ya ka anyị bụrụkwa n'uche na a na-ekwu okwu nchekwa obodo ọ bụrụkwa naanị nchekwa obodo abụrụkwa ihe eji naanị sọ mma na egbe eme mhm. nchekwa obodo dịkwa n'iche ụzọ dị iche iche na mgbe gboo ọ na-abụ onye ọbịa bata bịa ibiri n'ụlọ gị tupu onye ahụ ebiri n'ụlọ gị gị jekwuru onye isi ogbe n'ụlọ wee sị adị ama ama ọ mụrụ onye ọbịa na-abịa ga-anọ n'ụlọ m bido oge eruo taa onye ahụ biri onye mbịarambịara ahụ biri onye ndị niile nọ n'ime ogbe ahụ na n'ime vileji ga-ama onye dị ihe a ọ gafee n'ụzọ ha mara n'ebe o si pụta ọ na-alọta alọta amara n'ebe ọ na-alọghachite ọ bụrụgodị ma ọ onye Igbo ma ọ bụghị onye Igbo ahụhụ otu ihe otu ihe ndị anyị kwesịrị ibido na-eleba anya ihe gbasara onye kụrụ onwe ya onye nọrọ onwe ya ọ bụrụgodị na onye ọbụla nwee egbe n'ụlọ nwee meshin gọn n'ụlọ ya nwee ogbunigwe n'ụlọ ya onye na onwe onye nọọrụ onwe ya agaghị enyere anyị aka hmm. ka a ka na-ekwu okwu ya ihe ọzọ nọkwa na nchekwa obodo anyị na-ekwukwa okwu ya bụkwa ihe ya na-ada n'ụwa niile maka na ile anya ị ga-ahụ na obodo anyị nọ n'ime ya obodo Amerịka ha na-ekwu okwu nashọnal sekit obodo hmm. anaghị ekwu ya naanị n'ọnọdụ ibu agha na ngwa agha a na-ekwu cyber security mm-hmm. ekwuwela space force mm-hmm. a na-ekwu uh, biological weapons mm-hmm. nke na a na-eleba anya n'ihe gbasara this coronavirus as a biological weapon even Ebola a anyị taparatara anya na Naijiria na West Africa n'oge gara aga a na-ahụ ihe ndị a niile as dịka ihe ndị metụtara nchekwa obodo ka a ka na-ekwu okwu ya ọ bụrụ na anyị werekwala ya n'ihe ọmụmatụ ọ bụrụ na onye nọ na gọọmenti etiti enweghị ọganihu anyị na anyị ya ekpebie na oke unu ejidela narị mmadụ anọ ndị a unu che na ụnụ ma ihe ya agawa obodo ndị ndị ime anwụ China mm-hmm. eje kpọta ndị nwere ibu ọrịa buru ya buru ha bịa tọsara anyị n'owere maọbụ n'Enugwu maazị Odeluga maọbụ tọsara anyị n'Ọnịcha maọbụ tọsara anyị n'Aba mm-hmm. o bido nwụrụ ka ọkụ olee ihe anyị ga-eme enwe a sị na-atụ alụ ọmalụ ọmalụ na ife anyị jikwa na-ekwu bụ etu afọ alụtụsịrị ife ụfọdụ aka igbo enenezie oke kedu nke anyị na-eme kịta afụ adịrọ mma anyị ga-ahapụ maazị oke lụtụrụ ụfọdụ aka kedu nke anyị na-eme dị mma nke anyị ji di ya ọtụtụ obodo enweghị ike ikpokọba ifefe vigilante ndị nche nke na-aga ọfụma si jidesie ya ike amesịa atụ agbanya izu si kechie ya debe bụrụ ife a ga-ewepụ n'ilo de na onwe nke anyị ada eme anyị ga-achọba anọghị ka anyị na-alụtụ aka tụmadụ ndị niile na-ejela anyị ozi oge erugo ka anyị ga-ajụba anyị ife kwufu na ife dịfụ dọfụ kịta bụ ife ndị a si ejidelu na-abịa n'ụzọ n'okporo ụzọ awara awara si aba gawa so ibe igbo yi na-ajụzi bụ onye ṅaa ntị ya na-ajụ ndị afụ kedu si nye ife melụta mhm. kedu onye dugalụta ọkụ tupu na ejebe e ime polisi nya nke unu na ndị uwe ojii gbagharịbakwa unu ajụgodiba ndị a unu ejide ndị ss ọkwasịrọ ndị dss kedu ife merụfa kedu ndị ọ kedu ndị fa bụ ebee kafa si ebee kafa jekọ ebee kafa na-eje ịlarụ onye bunyere fa moto niile a bụ hmm. kedu onye na-eweta ego faji eri nri faji alụ ọrụ ejidego onye afọ maka ada agba aka afụ nwata eze hmm. ịma nnọkọta fụ ka narị mmadụ ịnọ mmadụ mmadụ narị ịnọ na-akwụgharị n'ụzọ ụmụkwọ tupu inyesie ebe nri na ife ga-apụ n'arụ mhm. onwee mkpọfa ji ka efefa bụ n'obi ka ebe ife agwa afa ebee ka agwa afafa jekọ ọ bụrụ na akọwara ọrụ Igbo ife ndị afụ na ndị fabụ etu afụ anyị si akọwa ya unu ama na onye ilo mgbe a ka a ga-eji ma anyị na-akwakwu maka a ga-ebidogo na nke a amara na I.G. mgbe ha na ndị gọvanọ ndị Igbo gbakọ ma ọ alụfa and unu agwana anyị si na ike na ọ bụrụ ife anyị akọwazi no ya bụ mm, okwu nọzi na mbala ọnwerọzi ife a na-ekpuchi anyị ekpudi ya aka <laughs> maka na otego eji ekwu okwu na-asị na ife na-eme anyị na-amụ ife oke na egbe agbalụ ekeresimesi ịbata anyị Igbo dịka ebe a na-anụ ndị si Legọs bụ etu a ka esi akwụsị n'ụzọ esi anata ụfọdụ ndị Igbo na-asị n'ọkụ ka ọ dị mma n'ọkụ ka ha wee nwa mmiri tọgbu iko mana jee n'ugwu ebe afọ ife na-akpọlụ ebe afọ a sị na ndị Boko Haram nọ na ndị ISIS nọ ndị na-awa ndị mba Amerịka isi na-awa ndị mba ụwa isi ilu ebe afọ bụrụ onye afọ ife niile a na-eme fama nke mana Igbo ọ ga-adịla Igbo mma mana dịka isi kwu anyị ga-asa anya jụọ ajụjụ um, ya bụ na ihe m na-arọtukwu aka ama m na ọ dị m ka maazị ejikọbasi chọrọ itinyekwu ya ọnụ na a na-ekwukwa okwu nchekwa obodo n'eziokwu na nke mbụ o metụtụrụ aka nchekwa obodo n'ihe gbasara nke eji mma na egbe echekwa mana ndị anyị na ha na-alụ ọgụ a ndị anyị na ha na-enwe mmekọ a ha na-eche echiche nzọụkwụ atọ tupu anyị nwa ebido megharịwa ahụ m na-asị na ọ bụrụ na anyị na-ele anya ihe gbasara nchekwa obodo na-ekwu atụnye ya ọnụ anyị na-ahụkwa na ọ gafeela e, nke eji mma na egbe echekwa bụ naanị otu ụzọ ọtụtụ ihe ndị ọzọ nọkwa ma ọ bụla dị ihe gbasara okpukperechi a na-elebazikwa ya anya otu o si metụta nchekwa obodo mm-hmm. asị <laughs> ka ọ dị ugbu a enwere ihe e, e gbasara ụwa niile ndị ọzọ na-ahụ dịka ihe gbasakwara nchekwa obodo ka anyị na onwe anyị na-akpụghebe ha anya ọ bụrụ na ndị anyị na ha na-emekọ ihe <laughs> na-egbughị ọdịmma anyị na ọganihu anyị n'uche si oke ebe unu jidere ndị a unu che na unu ma ihe mgbalekwanụ nke a were ka anyị mara ka unu ga-esi anyị atụleela nke ahụ maazị ọbasịdị chọba gị ma <laughs> e, ihe enwere mgbe amam na-echetara mgbe mgbe ndị IPOB na-ewelite e, e, isi tupu etisa aha enwere mgbe okwu bịara shie ike ndị Arewa Youth asị ndị Igbo ọbụla nye ha ụbọchị ha niile ga-ala n'ugwu Awụsa oge ahụ mmadụ ole n'ime anyị bịara na-ajụ asị omeana echi ahụ ndị a pụta gbuwe ka esi gbu 66 ịpụtazie na Nsụka ọ Bridgehead Ọnịcha ọwụzinu tren ọzinu luxury bus pụta eburu ozu ndị Igbo buru ma ndị ibu apa ndị egbujiri aka ndị gbajiri ụkwụ ha niile gbabata ala Igbo elee ha ga-eme ha ajụjụ aha anyị na-ajụ wee chọpụta na ala Igbo niile Igbo steeti niile enweghị otu onye not even one gọọmenti na-eche uche otu ahụ ise ka adị nkwadebe ada ama ama na agba ọsọ ka eji gba ọsọ 66 ụfọdụ ga-agba aka lata ụfọdụ ga-emerụ ahụ elee ihe a ga-eme ha ihe ahụ meghere m anya maka na ihe a ị na-ekwu eh, fada maka na ọtụtụ ndị ọzọ na-eche uche ihe ga-eme afọ ise afọ iri ebido taa kwadowe maka ya dị ka anyị nwanọzi ihe nkwụ gbatara aṅụọ no preparation no long term planning gidigidi gidigidi gidi ọ ihe a niile bụ nsogbu anyị nwere enwe anyanaghị anaghị enwezi ebe a na-anọ tụọ anụ gbaa izu chee uche ihe ga-eme taa mee mee nwanne echi ife ọzọ ịtụnye ọnụ na gbasalụ ideli n'ọnụ maka ịmara ofu ife Igbo lozol bụ na <laughs> anụkwa agha Biafra ọkwa nwoke na nwoke aka na Naijiria pụtara ya ife ọcha afa baa mba ụwa tie Britain na-asị na amụrụ na ndị a dị etu a a achụ ụzọ kemgbe ka ka a ga-esi wee meri anyị ụmụ ụmụ ụmụ ụmụ ụmụ anyị ruo ntutu ha na ọnọgụ ọ bụgoro ma nke eji aka na-eme mana ofu ife dunala anyị n'agha afọ agụụ agụụ eji agụụ wee pịa ya ọnụ maka na ọ nwere mgbe agụụ gụkọtazi nne na nna nna na-eketa ụmụaka na-eto afọ maka nkịta afụ mbụ nna ka nna elo kedu ụdị afụfụ nne na nna anyị talụ ma ọ bụ ụdị alịlị fa na-akwa fa na-eteta ụla akụ ọgwụgwọ eh, n'okpuru afụrụ abụzụ nke eji fụ oke afụ ozi mgbe ọfọ akụkọ ka ata aja ụmụ anụmanụ gba ọsọ ụmụ anụmanụ gbawalụ maka ndị fọrọ na eligwofa ya bụ ibe na ajụ kịta wega nke mma ị na-ekwu e, e, ụkọchukwu ọmanya ọsọ ife tado igbo a ga-enye ọ na-abụ ụgbọala daa n'obula afọ yabasị alịa na ọnịcha tomato alịa ọ bụrụ na ebudatara nama ma ọ bụ ewu igbo ebe e kpaa onye ifo ọ na-agbaburu nke ọ ga-agbaburu anyị enweghị ike ịkọnwu nri anyị ga-eli ọ bụrụ sọ nke anyị ga-eli nọọ, nke anyị ga-edebe ada ama ama maka na ọgụ asụrụ ogwa o ya bụ food security dị mkpa ibe maazị tụrụ aka dị mkpa ọmaanya enwe ebe ndị oyibo na-akpọ mass casualty anyị enweghị ike isi na ebe enwe ike isi wee ruo ebulu ndị a ebe a zọfa ndụ ya bụ ịkwado maka ife mberede na mberede ka eji amadike nkwado ọ belede ka eji ama dike mana tụọ na a na-atụkwa elu. maka na ọnwa anyị a na-akpa nkata etu esi n'idie a na-atụkwa elu etu esi n'idie si na akpakọ nkata ga-ekuchi ya mm-hmm. a na-ekwu okwu nke ibe ndị eh, oduchiegbu fulani na-emebe anyị maka na okwu a na-ekwu maka a na-ekwu okwu ndị Igbo asị ya na ori erika na ori erika ori dịkwa mma mana ọ ise polisi kwesịrị ịdị na-alụ bụ ị na-achụ ndị ori na-achọpụta ndị ori efe na-emenụ ndị fulani herdsmen a polisi kwesịrị ịfụfa maka fada efe na ikuku fa kwesịrị ịfụfa tupu fe elute ya n'igbo echechibiefa tisa afa tupu fe elute mana anyị na-afụgo na ọkwọrọfame mana nke ka nke bụ ife eli n'ọnụ maọbụ ịgwọ ọrịa dị iche iche maọbụ ịgwọ ọrịa nke na-eme gịnị bụ ọdachi nke okporo ụzọ maọbụ nke na-apụta n'ike na aka na aka mbe hmm. ụdị ife ya bụ ife a ga na-atụ isi n'elu ọ bụrụ na achọba ọbara ebee ka ndị nwee blọd bank ọ bụrụ na achọba ọgwụ kedu ebe a ga-edebe ọgwụ a ga-eji wee ada ama ama ife ike da daa da e eje ebe ahụ bute ya ụdadị hmm. mmiri nke ọ ṅụrụ n'ọnụ na mgbe osimiri eh, Naija bịa tiwa dịka ndị Naijiria ndị e emeghe mmiri ide wee buru ndị niile nọ na Nam na Nteje saịdị ebe eh, eh, ahụ tokpo be ha niile ịfụrụ ka gọọmenti pụta wee zụọ ndị mmadụ ịghọtago ọfancha bụ eh, sekuriti ọfancha bụ sekuriti so ọ dara sọsọ nke ndị gọvanọ na-akọ ee kọmuniti polisi ekwuo ya ọtọ ọkpa ofu ifefe a ga na-akọ ọkụlụ igbo bụ ife ji sekuriti vootu fe eme ịkpọ ndị igwe si na enye a enyefa 1 milion naira ka ọ wee medo gịnị ego a na-atụba egwu ọ ga na-agala gboo mana ihe ịrụrụ aka maazị odeluga ihe m chọrọ ka maazị oke tinye puku ọnụ dịka anyị si na-ekwu anyị chọrọ ka ndị na-ege anyị ntị igbo ndị na-ege anyị ntị ka ụnụ marakwa na ihe a na-ekwu okwu ya na ndị anyị na ha na-emekọ ihe na-aga n'ihu na nzọụkwụ otu nzọụkwụ nzọụkwụ abụọ atọ na nnọ tupu anyị nwa emegharịwa ahụ ka maazị eh, odeluga na-ekwu okwu na ihe riri n'ọnụ sokwa n'ihe gbasara nchekwa obodo ihe na-apụtazi ugbo anyị na-ahụ kwa ụbọchị na soshal midia WhatsApp ọbụladị even ihe a na-eri n'ọnụ ihe a na-aṅụ aṅụ ka anyị na-ahụ nke ndị mmadụ si ha na-ata suya ndị nke a na-asa si na ha na-ata kilishi e, ndị mmadụ ndị ugwu ndị ugwu were poison were ihe nsi na-asọ ndị be anyị n'ọnụ anyị na-eri ịlaruo n'ala Igbo taa ọwụzi ndị okenye na-anwụ ụbọchị ọzụ ntorobịa mana ndị be anyị anaghị eche ma maazị oke tinyedụkwa okwu a n'ọnụ tupu anyị emechiwa ọgbakọ anyị mana ndị na-ege anyị ntị ga-asị na ọ ga-adịzi ka anyị na-akọcha Igbo ịma mbe si na akụkọ Mike Ejeagha na ya sịrị Chukwu gọzie enyi ọ dịka sịrị ya kụta n'enyi ee ife anyị na-ekwu abụrọ na Igbo nji Igbo amaka ife anyị na-ekwu bụ na taa bụ gboo anyị maka era mara ife anyị ga-emenwu mana anyị nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ kpọpụta nọ na-abụ ọ bụrụ na onye Igbo chigosi na ya abana o jee lụọ nnukwu ụlọọgwụ na Lagos ma ọ na Abuja ma ọ n'ugwu Hausa ee aghọta m biznes aghọtara m na onye kpọwa afịa ga-eje ebe afịa dị mana oge ụfọdụ ego awụrụ ife niile maka o nwere mmadụ ka o nwere ego ọ bụrụ na anyị chebe ka anyị ga-esi wee mee ihe ọ bụrụ na ya amarọ ka esi eme ya na ọkere ebe anyị na-eme kedu ife anyị bụ n'uche wee na-eme ọ bụrụ na ọsọsọ ka anyị kpata ego gbajuo afọ ọ bụrụ na ịkpata ya ego ma ọ bụ na ị nwere ike lie ya ma ọnọdụ ana ọ baa gị na-arụ ma ọ bụ kedu uru ọba a sị na akụ ruo ụlọ okwu ebe o si and uh, ọ nnata ijewe isi ya ijebe ije mana nwere ka isi nata ndị bụ na amara ife ijewe iwe ofeke ife ọ pụtara bụ na oge elugo nkata anyị kedu ka anyị ga-esi wee mee ka ọ dịrị Igbo ma ọ bụrụ ka e ka Igbo ga-esi mee ka ọ dịrị mma mma onye banyelụ ọbụgodi nọ ndị uh, gọọmenti etiti ma ndị pati kwadoro iwe banye kedu ife ị ga-eme ka ọ dịrị Igbo mma onye na-azụkwa n'afịa na-ama na uh, main market ọ bụrụ na ị azụ iko na-amanye m garị ka akpa gị wee ju kedu ka nke ị na-eme ka ọ wee dịrị Igbo mma mụnwa na-ekwu okwu kedu nke m na-eme ka ọ dịrị Igbo mma kedu ka m si eme ka ọ dịrị mma ife anyị na-ekwu ugbu na ife emebigori nne na ebe anyị nọ chi ejigo mana taa gboo afọ anyị na-aba kpọọ ya taa gboo ife ọ pụtara bụ na bido tata gawazie n'iru onye kunie n'ụtụtụ ya si nwanne ya gud morning bido kpara tụrụ alụ kedu ka anyị ga etu wee mee ka ọ dịla ebe anyị nọ mma ọ bụrụ na ị nọ n'otu ọcha kedu ihe unu ga-eme ka o wee dị mma kedu ka unu ga-esi wee mee ka sekuriti dị ebe unu nọ n'otu ọcha kee ka isi mara onye gị n'akụkụ gị kee ka ị ga-esi ma mgbe ndị Hausa batara kee ka ị ga-esi ma mgbe onye ọzọ pụrụ kee ka ị ga-esi ma na ọgwụ na ewu nwanne gị fuo kedu ka ị ga-esi mee na ọ bụrụ na asị na ndị a akpọghịkwa dam oruchie ebe niile na nni adịrọzi kedu nke unu debelụ kedu ebe unu ka eke unu si tụọ alụ ka eke isi malite nwanne gị na-eme ọnụ ga-enwenwe ike ịtịkọsị ọnụ chọta ihe a ga-eme ya hmm. oge ịtụ alụ elugo ọ gafego mana anyị bido tata tata ugbuo si bido kpara ya nkata ebe onye ọbụla biko maazị ka ọ nwere ụfọdụ ndị na-ege anyị anyị nọba agụ ife hmm. na-ekwu <laughs> ọtụtụ ndị na mmadụ dịka solosolo ọ sị na ọkwụ solosolo mụ amaọkwa <laughs> ma gbatakwara ya ọfụma mana nwanna ọ sị na ike agwụgwụ ya n'ahịa ode n'oyibo ode n'igbo oife <laughs> ọ bụ maka na ọ bụ na ikoro kpọọ n'obodo ọ bụrụ ikoro ada akpọ ka a pụọ tipụọ mmanụ nke agha eme n'ọka na egbe ọnwa ọkụkọ ka a sị na kedu ife ọ na-etili ọ sị na ife a na-etikwa mkpu bụ ụwa n'onu that is mm-hmm. one two ka agbaakwụkwọ na ọ bụrụ ya na-eme gịnị na-egbu ụmụ ya nke mhm. ịtọ bụrụ agụ nkwọ nwee ike tụrapụrụ ya nwa ya kịta ha bụrụ mgbe a ga-eme nzogbu nzogbu maka anyị emego nzogbu nzogbu mgbe anyị mere nzogbu kịta bụzi alụ a ga-eji nwayọọ nwaanyị wee lacha anya bụ ofe na ọ dị ọkụ ofu ife nche ịlụtụ aka bụ ọ dị mkpa na ndị na-achị anyị na ndị na-ejele anyị ozi ya bụ ndị na-ejele anyị ozi adụmachọzi na-ekwu dịka ndị na-achị achị ozi onye ọbụla igbo rọpụtara ga na-ejele ha ndị na-ejele anyị ozi kwesịrị iso wee tụtụkọba mmadụ na mba ndị ọzọ ndị anyị ga-eji kpọla enyi maka ọbụ ofu ife gburu anyị na mgbe na anyị nwere enyi ndị niile gbara anyị okirikiri ndị otu Gowon ga-ekechi ebe fanwa buso anyị ọ ya bụ na ọ nwụrụ ife bata anụ anyị afụrụ etu anyị si pụ anyị afụrụ etu anyị si ị na-anya onye si na ọdịda n'ebe um, Southern Part Igbo achụba anyị ọsọ anyị ga-ada n'orimiri kedu ka anyị ga-esipụ wee si n'ala Igbo pụọ wee jebe mba ọdịda anyanwụ sofu ụzọ bụ ụzọ a si na Asaba o ụzọ ọzọ bụ ịgaba Abuja ya bụ ịgbagokwube n'egbu ịma na mgbe Igbo gbara ọsọ na ugwu ndị tọọ n'ugwu awụsa ụfọdụ n'imefa jelu legos tupu fe wee nwee ike nata ala igbo elukwa legos ejechie ha ya bụ ịlụ ụzọ ọpụpụ ọya bụ ọgbara igbo isi ndị mekwu na igbo ama nwe ebe ụgbọelu ga na-ada ma ọ bụ ebe a ga-esi bulu ụgbọ pụọ na mmiri ọ bụ na-akwado maka na ọsọtasụ takpochi ebe akpochi ebe akpochi ebe agha tọkwa ebe anyị aghasakwa ewee sụba agha akwụ so na ndị na-ejere anyị ozi unu na n'anya ka anyị e marụ ka anyị e ga-esi wee chọọ ọwa anyị e ga-esipụ na ọ bụ na ife mm, siri ike bụ etu anyị ga-esi tụtụkọtasị ife a ga-eji wee chekwala onwe anyị na ife sie ike Ọfacha bụ nkwado mm-hmm. bụ alụ anya na-atụ kịta ọ bụrụ nkịta nke echi ife a nụrụ ife a bụkwa ọnụ bekee igbo dị tupu naijiria igbo dị tupu naijiria so egwu atụzina anyị maka naijiria anyị kalịrị naijiria ya akalịgo naijiria anyị nụ ya tupu naijiria wee naijiria gbakọ n'anya anyị anyị adụrụ n'alụ achụrụ anyị ma ya eso mana anyị so na ka ọ dị ka na-eme mana ka anyị aghọtago ebe anyị nọ so na ndị ụmụ ikolobịa na-abụ ememe ọbara na-agbagbu ugwu ugwu asị ka ejele jikwa nwayọ n'ọkụ nwanyị nwayọ ka eji alacha ofe dị ọkụ anyị nwabụ ndị nọ na mba anyị ji nwaanyị nwụrụ na-atụtụkọ ndị enyi na-akpa nkata na-akpa ụba na-akpa mba ka ndị ụwa wee ghọta ife mela anyị wee mara ka anyị na wee na-emekọ ọtụtụ ndị ụmụnne anyị ndị agha ebupụ mgbe e oru uche badị ya na o nwere otu ihe n'okwukwara ebe a ga-asị na a na-ajụ onye ọbụla kedu ihe ị kwesịrị ime kedu ihe anyị ga-eme na asị na ma ọbụla dị ndị nwa na-ejiri anyị ozi che na ha karịka asị onye ọbụla ịkpata ego ịbụrụ onye ọchịchị ịbụrụ onye ozi n'ala Igbo maọbụ ịbụrụ ọgaranya bụrụkwa n'uche na ụmụnna bụ ọhịa mm-hmm. enyi nwere ike bụrụ ọgaranya n'ime ọhịa mana o bucha ibu ọ bụ ọhịa ga-echekwa ya mm-hmm. ka ahụ otu nke ọzọ abụrụ na-ejighị ịtụgatuga eme ihe niile kama na ihe otu ihe si dịrị n'ụwa taa ọwa akọ na uche ka eji eme ịtụ alụ ya onye ọbụla jisi ike bụrụ ihe a n'uche ndị na-ege ntị ozubeghị n'ịba mba na ịgba tụgatụga ebe ọbụla gị na onye ọbụla nọ ma ọbụla dị gị na nwunye gị na ụmụazị gị bidonu tụlewe ya ịbịa ruo n'ogbe lebawana ya anya tawn union ndị nọ n'ụlọ ndị nọ n'ọwụwa anyanwụ ndị nọ n'ugwu ndị nọ na ndịda ndị nọ n'ozi bekee na ụzọ ofesi lebawana ihe anya ka anyị mara ka anyị ga-eme ihe anyị ga-eme ka o were dịrị anya maka na ihe a akarịwala chiejiela dịka maazị okokachukwuna ọ bụrụ na anyị tụkọta echi tụkọta ịtụ alụ anyị ga-enwe ọ bụrụkwanụ naanị ihe eji mma na egbe alụ ọgụ a a na-alụ ya ihu ọgụ abakasịala ọ nọ n'ụzọ ihe oriri ọ nọ n'ụzọ ebe eji ọgụ na mma na ọgụ alụ ya ọ nọ n'ivu na ọbụladị ịgụ akwụkwọ mm-hmm. ụlọ akwụkwọ anyị ha ka ụlọ akwụkwọ anyị ha si emebisi ụfọdụ ime ya akwụkwọ ndị akpacha anya na-eme maka amakwa na agụmakwụkwọ so ihe nyere Igbo aka ijiri zelite isi okpukperechi otu anyị si bụrụ onwe anyị bubajuo n'okpukperechi ma ọbụladị okpukperechi nke ndị ụmụnne anyị ndị ofe mmanụ pụtara anyị bụrụ ya n'isi eh, bụzikwa ihe eji ekewasị anyị ọtụtụ ihe na-eme anyị karịrị akarị anyị kwesịrị iji nwayọọ ghọta ihe na-eme anyị ka obodo anyị ka anyị nwee ike chekwa obodo anyị chekwa ndụ anyị chekwa akụnụba anyị maka anyị onwe anyị na mụrụ ụmụ ụmụ anyị na-abịa n'ihu ọkwa ka ọha anyị ụmụnna kelee na Igbo na ndị na-ege anyị ntị ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma maazị Ọbasi ndewonụ kachifonu maazị Oke Ụkachukwu kachifonu Igbo birinu maazị Odeluga Igbo mma mmanụ hmm? ụbọchị nta ka anyị chụọ n'obodo ya gaziere na onye ọbụla jisie n'ike anyị ga-enwe nkolopụ kama anyị ga na-aga n'ihu ọ ga-adịrị Igbo mma ndewonụ